Na mbụ, ọ bụ akụkụ nke Bọsọmtwi kwa kwawoma District nke buru ibu n'oge ahụ nke ewepụtara na 10th March 1989 site na Ejisi ben Bosomtwi District.